AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọ dịrị gị na mma nwanne m onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ka mara nke chineke bụrụ nke gị na ezinụlọ gị ka onye nwe m na-edu gị ụbọchị niile nke na-adị ndụ n'ezie n'ụbọchị taa anyị abịala ọzọ na ilebatụ anya na ntụgharị uche n'okwu nke ezinụlọ makwara gị onye mụ na ya na-ezukọ na ọ bụ naanị ụzọ a ka anyị nwere ike isi na-agbarịta onwe anyị ume na-akasịrịta onwe anyị obi na-eme ka ohere nke a bụrụ ohere nke chineke ga-eji wee lụọ ọtụtụ ọlụ dozie ọtụtụ ihe n'ime ndụ mụ na gị na sị ya gazie isiokwu nke ụbọchị taa bụ nke edekwasịrị iso onyeisi udo ọ bụrụ na anyị na-eso onyeisi nke udo ọ bụ gịnị ka ọ pụtara asị m ọ bụrụ na anyị na-ekpebi n'ụbọchị taa iso onye nke udo gịnị ka ọ pụtara ọ pụtara na anyị chọrọ udo ọ pụtakwara na anyị maara ụzọ a ga-esi wee chọta udo ma ilezie ya anya anyị pụrụ ịsị na iso onyeisi nke udo pụtara na ọ dị ihe ndị anyị kwesịrị ileba anya n'ime ndụ anyị ma hazie nke ọma aga m echeta na mgbe gara aga anyị kwuru sị na ọ dịghị mfe ka m nwetachaa ihe niile enyi m nwere ọ dịghị mfe ka m zụtachaa ihe niile enyi m zụtara ọ bụ ihe rara ahụ na m ga-enwe ihe ọ bụla nke onye a kpọrọ enyi m ma ọ bụ onye m hụrụ n'anya ma ọ bụ ihe nwanne m nwoke nwere ma ọ bụ ihe nwanne m nwaanyị nwere n'ezie gị onye mụ na ya na-atụgharị uche mgbe echiche gị na-aga n'ụzọ dị otu a ana m asị gị biko chere ana m asị ka anyị cheretu n'ihi na ọ bụrụ na ọ dị ihe nke dị mkpa anyị kwesịrị ịchọ n'ime ndụ ọ bụrụ na ọ dị ihe nke kwesịrị ịgụ mkpụrụ obi anyị agụ ọ bụrụ na anyị pụrụ ịchọ ihe enyi anyị nwere ihe nwanne anyị nwere ihe onye anyị na ya dị na mma nwere ọ bụ udo udo nke chineke ọ dị mkpa n'ime ndụ anyị ekwere m na nke a dị mkpa n'ime ndụ anyị karịa ihe ọ bụla ọzọ nke anyị ga-achọ ma bụ chọsie ike na ndụ nke a sị m nwanne m nwoke nwanne m nwaanyị ma ọ dị ihe nke dị anyị mkpa na ndụ ịchọsi ike ọ bụ udo na iso udo n'ihi na ọ bụrụ na anyị chọta udo ma soo udo anyị ga-abụ ndị ga-ebi ndụ nke ọ ga-abụ onye hụ ya ekele Chineke gị onwe gị n'ime gị ga-abụ onye ga-achọpụtasị na ndụ nke ị na-ebi n'ezie enwee na mgbanwe na ị na-aga njem dị ka Chineke si chọọ n'ihi na udo pụtara na ikwere ka Chineke na-ahazi ụzọ gị ọtụtụ n'ime anyị anaghị enwe udo nke obi anyị anaghị enwe udo n'ime anyị n'ihi na ọ na-ara anyị ahụ ịnụ olu chineke ọbụna mgbe chineke si nwa m chere ọ na-ara anyị ahụ ịnụ olu chineke nke a eme anyị abụrụ ndị site na mgbe rue na mgbe ọgba aghara obi ezu ike ga-abụ ihe a ga na-ahụ n'ime ndụ anyị ọ bụrụ na mmadụ nwere ike ịhụ ime obi anyị anya onye dị otu a ga-achọpụta sị na mgbe ahụ ndị na-aga ọrụ na-ama ụzọ n'isi ụtụtụ onye ọbụla na azọgburita ụzọ ụmụ akwụkwọ a na azọgburita ụzọ ndị na-aga ahịa na azọgburita ụzọ ndị nke ji ụgbọala na-achọ otu esi akpa ego onye ọbụla na azọgburita ụzọ ị ga-achọpụta na otu a ka ndụ ụfọdụ n'ime anyị dị otu mgbe ma ọ bụ mgbe ọzọ ọ gaghị dị ihe nke dị n'ime obi anyị nke na-akpagbu anyị nke anyị na-eche otu anyị ga-esi wee leba anya ma meta ihe dị otu ahụ ya eme obi anaghị ezu anyị ike n'ihi na anyị chere na ọ bụ naanị ụzọ dị otu a ka anyị ga-esi wepụ ndụ na ọ bụ ụzọ dị otu a ka a ga-esi wee hụ anyị dị ka ndị nwere mgbalị mmadụ dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche bụ onye na-ebi ndụ n'ime ọgba aghara ụbọchị niile nke ndụ ya nke a ekwesịrị mụ na gị n'ihi na ndị dị otu a nke a ghọọla ihe ha hụrụ dị ka ụzọ esi ebi ndụ ma Chineke achọghị ka mụ na gị bie ndụ n'ụzọ dị otu a otu anyị na-ekwu ya ugbu a sị na ọ dị mkpa ka anyị bụrụ ndị ga-enwe ike chọọ udo bie ndụ n'ime udo ọ na-adị ka ihe na-enweghị isi ọ pụrụ ịbụ na site n'ụbọchị nke anyị malitere ịtụgharị uche n'okwu a ọ masịla gị ịsị ka m achọọ otu m ga-esi wee bido ndụ nke udo ọ pụrụ ịbụ na ị na ha agbalị ọ dịbeghị ihe ị hụrụ nke pụrụ iwuli mmụọ gị elu nke pụrụ ime ka ị gaa n'iru nke pụrụ ime ka ị guzosi ike na mkpebi nke dị otu a ka m gwa gị ọ bụghị naanị gị otu a ka ọ dị nye ọtụtụ mmadụ n'ihi na anyị abụrụwo ndị malitere ibi ndụ ndụ nke ọgba aghara na-achị ndụ nke enweghị obi izu ike ọtụtụ mgbe anyị na-ajụ onwe anyị gịnị ka anyị pụrụ ime ọ bụ gịnị ka anyị pụrụ ime n'ihi na ọ dịghị mfe ibi ndụ n'ụzọ dị otu a ka anyị lebatụ anya n'akwụkwọ ndị Rom isi atọ amaokwu nke iri na asaa nke ahụ ka anyị ga-eji wee chịkọta ọbụna isiokwu nke ụbọchị taa ndị Rom isi atọ amaokwu nke iri na asaa ọ sị ụzọ udo ka ha na-amaghịkwa ka m gụgharịa ya ndị rom isi atọ amaokwu nke iri na asaa ọ sị ụzọ udo ka ha na-amaghịkwa gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ ihe mwute anyị amaghị ụzọ udo ọ bụ ya kpatara anyị amaghị ihe udo pụrụ ime n'ime ndụ anyị ọ bụrụ na ọ ga-amasị gị n'ụbọchị taa ịchọ udo ana m asị ka Chineke nyere gị aka ka Chineke nyere m aka ka Chineke nyere anyị niile aka ka anyị chọọ udo udo ka mma ọ dịghị ihe karịrị udo ndụ anyị ga-agbanwe ma anyị chọta udo ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ arigiria at yahoo com at yahoo com ma ọ bụ at gmail com at gmail dtcom ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke ọ ga-ewuli mmụọ anyị na-ekele ndị seventh day adventist church Choir gariki abuja na-abụ ọma nkunu nyere anyị anyị na-arịọ ka chineke nọnyere unu ka mara ya na ịhụnanya ya ụnụ n'ụba n'aha jizọs amen ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ana m ekele gị ezi onye igbo na-ege m ntị n'oge awa oge erukwala ọzọ mgbe anyị ga-eji tụlee uche n'okwu onye nwe anyị iji gbarịta onwe anyị ume site n'okwu nke na-enye ndụ isiokwu nke anyị ga-eleba anya n'oge a na-asị iso onye ọzụzụ atụrụ ọma ahụ iso onye ọzụzụ atụrụ ọma ahụ ị nwere ike jụọ sị olee ihe isiokwu a pụtara soro m ka anyị gaa n'akwụkwọ Jọn isi iri malite n'ahịrị nke iri na abụọ oziọma dịka jọn isi iri malite n'ahịrị nke iri na abụọ ma ọ ga-akwa ka anyị laghachi azụ malite n'ahịrị nke iri na otu ebe ahụ na-asị otu a mụ onwe m bụ onye ọzụzụ atụrụ ọma onye ọzụzụ atụrụ ọma na-atọgbọ ndụ ya n'ihi atụrụ ya onye ọlụ egoro ego nke na-abụghịkwa onye ọzụzụ atụrụ onye atụrụ na-abụghị nke ya ọ na-ahụ agụ ka ọ na-abịa o wee rapụ atụrụ gbalaga agụ wee nwute ha chụsaa ha n'ihi na ọ bụ onye ọlụ egoro ego ọ kpọghịkwa atụrụ ahụ ihe ebe a jizọs n'onwe ya na-ekwu okwu banyere ọnọdụ nke ọ na-enye ndị hụrụ ya n'anya ụzọ ọ na-esi na-edu ndị hụrụ ya n'anya o ji ihe na-eme n'oge ochie maa atụ ebe a n'oge ochie mgbe a na-enwe ndị na-azụ atụrụ ebe o buru ibu onye egoro ego na-eme atụrụ dịka o si masị ya ma mgbe onye nwe atụrụ kpọrọ atụrụ ya gaa n'ime ọhịa ọ na-enye nchekwube zuru oke ọ na-elezi anya mee ka atụrụ ya bụrụ ihe gana na nchekwa ọ ga-abụrụ na mgbe anụ ndọgbu na-abịa ọ na-enwe ike gbochie ihe mberede n'ụzọ ọbụla kama onye ọla egoro ego ngwa ngwa hụrụ na agụ na-abịa ihe ọ ga-eme bụ ịgba ọsọ akụ ga-adọgbukwa atụrụ ma ya onwe ya ga-akọrọ onye nwe atụrụ si lee lelee akụ bịara dọgbu atụrụ gị n'ihi na ọ bụghị ya nwe atụrụ n'ezie ileba anya n'ihe jizọs na-eme na ndụ ụmụ ya ị ga-amata kpọmkwem n'ezie na ọ bụ onye ọzụ atụrụ ọma ahụ nke kwesịrị ka anyị soo ya n'ịga n'iru o mere ka anyị mata na onye ọzụ atụrụ ọma na-atọgbọ ndụ ya n'ihi atụrụ ya olee ihe nke a pụtara onye ọzụ atụrụ ọma onye ma ihe ọ na-eme ngwa ngwa anụ ndọgbu na-abịa ọ ga-anọ na njikere bughe agha megide ihe ọbụla nke bụ anụ ndọgbu nke nwere ike imekpa atụrụ ya ahụ ọ ga-enwe ike lụsie ọka ike ịhụ na ọ ga-echekwa atụrụ ya otu a ka jizọs kraịst na-emere anyị n'ụbọchị taa onye iro dị n'ebe niile ekwensu na-agbasi mgbe ike megide ụmụ chineke ma jizọs dịka onye ọzọ atụrụ anyị na-agbalịsi ike mee ihe niile o nwere ike ime iji merie onye iro nke bụ ekwensu onye iro nke na-abata n'ọgbọ ụmụ chineke bịa mee ihe ike dị iche iche onye iro nke ọ na-abụ mmasị ya itigbu atụrụ nke chineke bụ ụmụ chineke onye iro nke ọ na-abụ mmasị ya imekpa atụrụ nke chineke ahụ bụ ndị na-anụ okwu ya n'ezie jizọs kraịst nọ na njikere ibu agha oge niile megide onye iro ahụ ee n'ezie ọ bịa mere o ji gbara anya ma n'akwụkwọ nsọ na onye ọzụzụ atụrụ ọma na-atọgbọ ndụ ya n'ihi atụrụ ya ngwalee n'ihe jizọs kraịst mere ọ tọgbọrọ ndụ ya n'ihi ụmụ ya ọ tọgbọrọ ndụ ya gabiga ihe ize ndụ niile mana oge ikpeazụ ya bụrụ onye meriri emeri wee si otu a nye anyị mmeri wee si otu a gbaa anyị ogige wee si otu a nye anyị nchekwa n'oge niile nke bụ na onye iro apụghị imetụ anyị aka n'ụzọ ọ bụla n'ezie jizọs bụ onye ọzọ tụrụ ọma ahụ ọ bịa mere n'oge ochie david ji kwuo okwu banyere nlekọta nke onye ọzọ atụrụ na-elekọta atụrụ ya n'ihi na ya onwe ya bụ onye na-azụ atụrụ o jiri nlekọta nke chineke na-elekọta ya bịa tụnyere ya onwe ya dịka onye ọzọ atụrụ ọ bịa mere o jidere anyị akwụkwọ abụ ọma isi iri abụọ na atọ ebe ahụ bụ ebe anyị maara nke ọma ịmalite ịgụ akwụkwọ nsọ ebe ahụ ị ga-ahụ otu david ji gwere aka ya hazie nlekọta nke chineke na-elekọta ụmụ ya tinye ya n'abụ tinye ya n'okwu edoziri edozi nke ọma ngwa soro m ka anyị gaa ebe ahụ ka anyị gaa tụgharịa uche mara kpọmkwem ihe david na-ekwu okwu ya banyere nlekọta nke onye ọzọ atụrụ ọma na-elekọta atụrụ ya abụ ọma isi iri abụọ na atọ malite n'ahịrị nke mbụ ọ na-asị otu a jehova bụ onye na-azụ m dịka atụrụ ọ dịghị ihe kọrọ m n'ebe ịta nri nke ahịhịa ndụ ka ọ na-eme ka mmakpụrụ n'akụkụ mmiri nke izu ike ka ọ na-edu m nwayọọ ọ na kwa mkpụrụ obi m ọ na-edu m n'ụzọ niile nke ezi omume n'ihi aha ya ọzọ sị na eche m ije na ndagwurugwu nke onyinye ọnwụ m gaghị atụ egwu ihe ọjọọ ọbụla n'ihi na gị onwe gị nọnyere m ndene gị na mkpanaka gị ha onwe ha na-akasị m obi I na-edo tebụl n'usoro n'iru m n'anya ndị na-akpagbu m ka m kwụsị ebe a ige ntị nke ọma ị ga-ahụ ihe chineke na-eme n'ebe ụmụ ya nọ ọ na-eme ka nchekwa bụrụ oke anyị ọ na-eme ka ihe nriju afọ bụrụ oke anyị mgbe ọ dị ka olileanya agwụla mgbe ọ dị ka ọrụ adịkwaghị ego adịghị chineke na-enyeju ụmụ ya afọ n'ụzọ ị na-atụghị anya ọbịa mere david jikwa okwu ya sị na chineke na-eduru ya gaa n'ebe ịta nri nke ahịhịa ndụ mgbe ị lere anya sị ee na ihe esiela ike olee otu a ga-eme rijuo afọ onye nwaanyị na-arọpụta mgbe ike gwụrụ gị ịlụ ọlụ mgbe ike gwụrụ gị iche echiche mgbe ahụ ka onye nwaanyị na-abata bịa were oche gosi gị n'ezie asị ee na ya onwe ya na-elekọta gị ọ na-eme ka mmadụ tụrụ ndụ onye nọ na nhụju anya onye nọ na ahụhụ onye nọ na nchegbu ngwa ngwa ichetara chetara otu onye nwaanyị ji na-edu gị obi ga-alọsị gị ọ bịa mere David jikwa okwu ya sị n'akụkụ mmiri nke izu ike ka ọ na-eme ka mma kpuo ọ dị ka ebe atụrụ tachara nri n'ime ọhịa gaa n'ebe mmiri nọ gaa ṅụọ mmiri zuru ike weghachite mkpụrụ obi ya tutu ya n'ala ụlọ ya otu a ka onye nwaanyị na-emere anyị mgbe ọ dị ka ihe esiela ike mgbe ọ dị ka obi ịlọ mmiri dị ọ na-eme ka anyị tụrụ ndụ ọ na-eme ka obi ruo anyị ala ịga n'ihu ebe ahụ ya sị na onye nwe anyị na-edu ya n'ụzọ nke ezi omume mgbe onye iro chọrọ ịgba akọ mgbe onye iro chọrọ iweta ihe mbibi mgbe onye iro chọrọ iweta nduhie mgbe onye iro chọrọ ime ka anyị baa n'ọnwụnwa onye ọzọ ọtụrụ ọma ahụ na-eduru anyị gaa n'ụzọ ka ezi omume ọ bịa mere nwanne m o kwesịrị ka anyị so ya oge niile n'ihi na ọ dịghị ebe ọzọ nchekwa dị ma ọ bụ n'aka onye ọzọ tụrụ ọma ahụ ọ bụ onye nwere obi ebere atụrụ ndị dara ada ọ na-eburu ha n'ubu ya nwee ike kpọruo ha ụlọ ọ bụ onye obi ọma ọ bụ onye obi ebere ọ bụ onye obi dị umeala nke na-anagide ụmụ ya n'ụzọ ọbụla gị ma ndị dị ike ma ndị na-adịghị ike onye ọzọ atụrụ ọma ahụ na-edu ha ịga n'ihu n'ahịrị nke ise ya sị ọ na-eje tebụl n'usoro n'iru m n'anya ndị na-akpagbu m ịgụọ n'akụkọ otu ndị ọzọ atụrụ na-esi edozi tebụl tutu atụrụ ha gaa ịchọ nri n'oge udu mmiri onye ọzọ atụrụ ga-aga n'ime ọhịa ebe ala nọziri anọzi ebe ahụ ka a na-akpọ tebụl ọ ga-aga ebe ahụ gaa lee n'ime ọhịa lee ma ahịhịa dịkwa mma gị ihe ga-eme echi mgbe ị na-amaghị ihe ga-eme na azụmahịa gị mgbe ị na-amaghị ihe ga-eme n'ime ọrụ gị onye nwaanyị na-aga n'ihu buru gị ụzọ ga-amezinyere gị ebe ọtụtụ ndị mmadụ ọ na-eju ha anya otu ahịa ha si na-aga nke ọma otu ọrụ ha si na-aga nke ọma ihe ndị a ka onye ọzọ atụrụ ọma na-eme ọ na-eburu gị ụzọ gaa gaa doziere gị ebe mee ka ị nwee ike rijuo afọ ọbịa mere ị kwesịrị ịtụkwasị ya obi ọbịa mere ị kwesịrị ịtụkwasị nchegbu gị niile ọbịa mere ị kwesịrị ime ka ọ bụrụ onye ga na-eduga oge niile ị gaghị adabere n'ike nke onwe gị ị ga-adabere n'ike onye ọzọ atụrụ ọma nke pụrụ inye ndụ ya nke nyekwara ndụ ya n'ihi gị ọ ga-agwọ gị ọrịa ọ ga-emeta gị mma ma iso ya ọ ga-etinye gị ọnụ ọchị n'ọnụ ka onye nwaanyị gọzie gị dịka ị na-eso onye ọzụzụ atụrụ ọma ka ọ dịrị gị otu a n'aha jizọs ka anyị gbalịa na-eso onye ọzụzụ atụrụ ọma chineke ga-edu anyị n'ụzọ nke dị mma ka anyị rapụ ị na-eso ekwensu onye ga-eduba anyị na mbibi imeela onye mgbasa ozi elieza n'ozi ọma nke wetara anyị n'ụbọchị taa chineke ga-enyere anyị niile aka arịọ ekpere anyị mbụ ka chineke nọnyere ma gọzie gị na ezinụlọ gị n'ọlụ ọma nke na-alụ n'aha jizọs amen imelụ onye mgbasa ozi mgbasa ozi adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa ndewo